AWR Adventist World Radio radio nke ndị na anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege ntị n'ihe mmụta nke arụ ike nke ụbọchị taa udo dịrị unu n'ụbọchị gara aga anyị nọ na-ekwu ihe gbasara ọrịa ndị nọ na nkwonkwo n'ụbọchị taa anyị ga-agawa n'iru n'ihe gbasara ọrịa ndị nọ na nkwonkwo ọtụtụ n'ime ndị mmadụ na-enwe azụ mgbu ndị na-elekọta azụ mgbu na-ekwu okwu sị na anyị bilie gagharịa ngagharị na ọ na-enye aka ibilata azụ mgbu onye azụ na-egbu mgbu ya na ezu ike ọtụtụ mgbe ọ na-egbu azụ ahụ karịa anyị gagharịa agagharịa ozi obi ụtọ dị na ya bụ na site n'izu ụka nke anọ na nke iri na abụọ na azụ mgbu ndị a ga-ebilata ọ dị ụfọdụ ihe ndị anyị nwere ike ime iji nye aka ka azụ mgbu bilata ma ọ ga-abụ ahụ mgbu ndị ahụ anyị na-enweta na nkwonkwo ka ha bụrụ ihe bilataranụ nke mbụ mbụ ekwela ka ibuo oke ibu ibu oke ibu na-enye nsogbu n'ahụ ọ na-eme ka ahụ dọrọ adọrọ ọ na-eme ka ike gwụ ahụ ime ka ibu ibu gị bụrụ ihe ijikọtara ọ ga-enye aka n'azụ mgbu nke abụọ eyila akpụkpọ ụkwụ dị ogo ndị ọkammụta nyere nke dị 3cm ọ ga-enyere gị aka ka azụ mgbu bilata iyiri akpụkpọ ụkwụ dị ogo ọ na-eme ka azụ fụọ n'otu chineke siri doo ya ya eme ihe mgbu abịakwasị ya mgbe ọbụla ị na-aga ije nke a bụ nke atọ ị gawa ije mee ka azụ gị nọzie otu o kwesịrị ịdị kwee ka afọ gị bụrụ ihe nọziri anọzi megharịa ahụ n'oge abụọ ọbụla ka ọkpụkpụ anụ ndị nọ n'afọ gị na ndị nọ n'azụ gị bụrụ ihe nọziri anọzi nke anọ na-aga ije inwe ike gwuo mmiri ihe ruru nkeji iri abụọ ugbo ise n'ụbọchị nke ise na-eri nri abụba ya na-ehighị nne kama rie nri ndị nwere ike ịtagbu ya enwe azụzụrụ n'ime ya ihe ndị a na-enye aka azụ mgbu abụrụ ihe bilataranụ ọ dị ụdị ọrịa nkwonkwo ọzọ a na-akpọ gout ihe ọ na-emewo ọ na-egbu gị mgbu n'ime mkpụrụ aka ma ọ ga-abụ n'ime mkpụrụ ụkwụ gị mgbe ọbụla ị chọrọ iwere ihe ya egbuo gị mgbu ibitokwa n'aka ebe ahụ ya dị ka ọ na-egbu gị mgbu kama ọ na-egbu mgbu n'ime ọrịa bụ ihe a na-agwa gị na onweghị ọgwụ ị ga na-agbalị na-eme ya na igbu ya kwa ụbọchị kama ka m nye unu otu ihe na-aghaghị ime ma ị nwee ụdị ahụ mgbu nke nkwonkwo a gaa were jinja saa ya gburie ya shie ya wụpụta mmiri ya tinye ya ngaji lemọn abụọ maọbụ atọ iko ị ga-eji ṅụọ ya bụ iko na-aga akarị iko eji aṅụ tii mgbe mgba ahụ ṅụọ ya n'ụtụtụ ṅụọ ya n'abalị mgbe ọ na-ajụchabeghị oyi mgbe ọ dị ṅara ṅara ọ na-enye aka na ihe gbasara ọrịa nkwonkwo nke a na-akpọ gout ekwekwala ka ị nọrọ na nga dị oyi ma ọ wụrụ gị enwe ọrịa nkwonkwo dị otu a kwee ka nga ọbụla nọ bụrụ nga okpomọkụ na-adịghị oyi na-adịkwanụ nga nọ dị ṅara ịnọrọ nga dị oyi ọ ga-eme ka ere ahụ ya dị elu ụfọdụ ọrịa nkwonkwo ndị ọzọ dịkwa ndị a na-akọwa na ahụ na-alụ ọgụ megide ahụ ihe na-akpata ya ka ndị ọkachamara na-ama ihe ka rheumatoid arthritis a na-akọwa na ọ bụ ihe a na-ahụ n'ezinụlọ onye nwe ya na ezinụlọ ya o nwere ike gafere nwa ya ma ọ gafere ụmụ ụmụ ya kama a na-akọwara anyị na ọ bụrụ na ezinụlọ dị otu a a na-eri nri ndị nwere ike igbochite ahụ mgbu ọ ga-enyere ha aka ọ bụrụ na ha a na-emega ahụ kwamgbe kwamgbe ọ na-enye aka nri ndị a ndị a kpọrọ aha ya bụ nri ndị dị ka mkpụrụ osisi mkpụrụ osisi na akwụkwọ nri na nri dị mkpụrụ mkpụrụ dịka grains ndị nwere rheumatoid arthritis ha nọrọ na ihe oriri ndị dịka mkpụrụ osisi akwụkwọ nri na nri ndị ọzọ si osisi pụta ọ na-enyere ha aka kama ha nọ na nri ndị dịka akwa na nri ndị ọzọ si anụmanụ ma ọ ga-abụ milk ọ na-enye aka ka ọrịa ndị a bụrụ ihe karịrị njọ n'ihi ya ọ ka mma ka ọrịa ndị a ndị a na-asị n'ọrịa ndị na-anọ ọdụ n'ahụ ndị na-ana enwe ọgwụgwọ ọ na-aka mma ka mmadụ nọrọ na nri ndị si na mkpụrụ osisi nri ndị nwe akwụkwọ nri karịa nri ọbụla si na anụmanụ pụta ọ ga-enyekwa aka ma ọ bụrụ na onye ahụ ga-eme ka ibu ibu ya bụrụ ihe dịlatara ala onye ọbụla nwere ọrịa nkwonkwo ma ọ ga-abụ onye chere nụ na ya nwere ike inwe ya ka anyị were ya mmadụ niile ka nri anyị karịa na nri si na mkpụrụ osisi akwụkwọ nri na ihe ndị Chineke kere karịa ndị anyị mefụtara onwe anyị onye nọ n'ọrịa nkwonkwo a hapụ nri si na anụmanụ ma ọ ahụ akwa ha dị ma ọ ga-abụ milk ịhapụ ya ị ga-agbake na ya karịa imegharị ahụ kwamgbe kwamgbe ga-adịrị gị mma n'ihi ya ọ bụrụ na ị nwere ọrịa nkwonkwo gakwuru dọkịta gị gaa hụ ya ka ọ gwa gị ụdị ka mmegharị ahụ ndị ị kwesịrị ime nke ga-enyere ọkpụkpụ gị aka ọ ga-abụrụ na ọrịa ọkpụkpụ ahụ akarịala ya bụrụ nke enwere ike ịga mee ọpụreshọn ọ ga-akara gị mma ọ gwa gị ya ga mee ya ka ahụ mgbu belata ọtụtụ dị ndị nwere ụdịga nsogbu ndị a n'ụbọchị taa enwetala ha onwe ha ịṅụ mmiri kwamgbe kwamgbe bara oke uru nye anụ arụ ọ na-eme ka mmadụ gbakee n'ụzọ dị mma n'ụzọ dị ngwa ngwa n'ihi na mmiri ị e ṅụrụ ga-enye aka ka nkwonkwo ndị a nweta mmiri otu kwesịrị ha ka ọbara gaa otu kwesịrị ịnụ ịnọ n'anwụ n'oge awa dị mma ga-enyere gị aka na mgbake site n'ọrịa nkwonkwo inwe ọnọdụ dị mma gị na ndị mmadụ ịchị ọchị na inwe obi ụtọ gị na ndị mmadụ inwe mmekọta dị mma ọ ga-enye aka gị si n'ọrịa gị gbakee onye amamihe dere akwụkwọ ilu kwuru ya gaa n'akwụkwọ ilu isi iri na isii na amaokwu nke iri abụọ na anọ ị ga-anụ ihe onye amamihe kwuru n'ihi ya n'ụbọchị taa gbalịa kwee ka ahụ gị dị ike mee ihe niile ị nwere ike ime ime ka ahụ gị dị ike dịka nwaanyị a bidoro na iri afọ asaa gbawa ọsọ mee ka ahụ ya dị ike ọ dịghị njọ ibido n'oge awa ime ka arụ gị dị ike gbalịa mee ka arụ gị dị ike n'ihi na ọ bụ ngọzi nke chineke nyere gị udo dịrị unu na-ege ntị a na-ekwu okwu ọrịa nkwonkwo ya na-ada na ntị nụka ma ọ bụ ihe na-eme ndị okenye ka m gwakwa gị ụmụaka agbọọ ndị ntorobịa na-arịakwa ọrịa nkwonkwo a site ihe anyị na-eri n'ọnụ nri na-abụghị mkpụrụ osisi na-abụghị akwụkwọ nri anyị na-eri chọm chọm chọm na-aba anyị n'ọnụ na-eme ka ahụ anyị na ọkpụkpụ nọ n'ime ahụ anyị ike na-agwụ ya ngwa ngwa biko onye ọma na-ege ntị arịrịọ ka m na-arịọ gị Chegharịa ma nwee nchigharị ka m kwuo ya ọzọ chegharịa ma nwee nchigharị n'ime ndụ gị n'ihe nke ị ga na-eriba n'ime ọnụ chineke ekewo gị na oyiyi ya chineke emewo ihe rịba ama n'ime ndụ gị rie ihe dị mma ka ị wee mee ka obi chineke dị mma ebe nọ rie ezigbo nri ị na-eri mkpụrụ osisi na akwụkwọ nri kwere na chineke ị ga-ahụ si na ọrịa nkwonkwo a na-akọ ọka ya agaghị abịa ebe ị nọ maọbụ ebe ụmụ gị dị mee ihe dị mma ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị nwanne anyị nwaanyị nwa amara ji ọnụ imeela ọma nke taa na-echekwutara anyị ngọzi na ihe ọma nke chineke mere na ike mmadụ dị ka m otu chineke ji were aka ọma ya gbuo mmadụ kee m tinye nkwonkwo a n'ime ahụ anyị ka o wee mee anyị guzoro anyị guzosi ike onye ọma na-ege ntị onye nwere eo osula m lazụ el ọ bịalala ikpere eo ọ bịalala nke a abụghị ezi ndụ ị na-eti echi na-eti taa mee ihe dị mma chegharịa ma chigharịa n'ihe ị na-eri gị hụ na ọrịa nkwonkwo a dị n'ime ndụ gị ga-ahapụ gị onye ọkachamara na ahụike anyị kpọtara n'ebe anyị taa anyị na-ekele gị na-asị imeela o imeela nye anyị ozi ọma nke taa ka chineke dozie okwu ya n'ime ndụ gị ma na ezinụlọ gị onye ochi Jizọs bụ nke Jizọs bụ nke ụbọchị ndụ m niile bụkwa nke ya onye mgbapụta jizọs bụ nke jizọs bụ nke jizọs bụ nke n'oge nọ ebe jizọs bụ nke ndị enyi m ụmụnne m nwoke na ụmụnne m nwaanyị igbo ndị chineke gọziri ana m ekelekwu unu ọzọ na-ekele Chineke maka ime ka anyị hụkwa ụbọchị taa ọzọ anya Dịka anyị na-agawa n'iru dịka m kwuru n'oge ndị gara aga sị anyị ga-na-asagide ajụjụ a nke sị olee ebe Chineke nọ nke a bụ agba nke ise olee ebe Chineke nọ n'ime ọkpụrụkpụ ihe anyị gaje ịnụ taa bụ Chineke nọ n'eluigwe na-adọpụta anyị n'aka mmekpa ahụ nke mmehie Chineke nọ n'eluigwe na-adọpụta anyị n'aka mmekpa ahụ nke mmehie biko tupu anyị agawa n'iru hudeta ala ka anyị nara ike n'ebe Chineke nọ onye nwe anyị nke bi n'eluigwe otuto na ọjịja dịrị aha gị n'ihi imewo ka anyị bịakwa ọzọ taa n'ime isiokwu nke anyị gaje nụ taa biko bịa bụrụ ọsụ ọkọwa ma nye anyị ka anyị mata na gị onwe gị bụ onye na-anapụta anyị ọ bụghị onwe anyị ma mere anyị karịa ka anyị rịọrọ ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst onye nwụrụ ka anyị amen chineke nọ n'eluigwe na-adọpụta anyị n'aka nsogbu nke mmehie n'ebe ihe ọgụgụ anyị taa n'ime akwụkwọ nsọ biko gwere akwụkwọ nsọ gị gaa n'ime akwụkwọ abụọma isi iri na iteghete na otu ahịrị nke iteghete ruo nke iri na otu akwụkwọ abụọma isi iri na iteghete na otu ahịrị nke iteghete ruo nke iri na otu nke ọzọ ga-esi n'akwụkwọ ọpụpụ isi asaa ahịrị nke iri na anọ n'ebe ahịa ọgụgụ anyị nke abụọma ebe ahụ na-asị Jizọs Kraịst bụ nwa atụrụ nke oriri nke ngabiga nye anyị biko ka anyị debekwanụ emume a site n'ime obi anyị n'ime ịdị ọcha nke obi anyị n'eziokwu ọ bụghị iji obi nke ilu mee ya ndị enyi m anyị ga-ịhụ na emume nke ngabiga dịka ụmụ Izrel ji na-eme ya n'oge mbụ anyị ga-ekọta na emume a na-atụ aka banyere nnapụta nke chineke napụtara ụmụ isrel n'obodo ijipt emume a bụ emume dịkasịrị mkpa n'ime ala isrel bido mgbe ya si n'ala ijipt pụta ọ bụ emume na-atụ aka maka nnapụta ukwu nke chineke mere ọ nọ n'ebe mbụ n'ime emume niile a na-eme n'ala Izrel gị lekwa n'anya gị ahụ na igwere echiche laghachi azụ ga-abịa hụ na ụmụ Izrel anọ n'ogologo oge ha wee n'ebe ahụ fee fero ofufe n'ime ala ohu ha onwu gị mgbe ọ batara n'echiche ya na oge mgbapụta ha erula nso ma dịka onye nwaanyị gị esi chọọ ya mgbe ha bịara bịa naracha ntaramahụhụ a niile ha wee bịa hụ onye mgbapụta ha bịa hụ na Chineke ji aka ikpe ya bịa mekwasa ụmụ Ijipt ndị nọrọ ha n'aka ohu ma nke a mere mgbe Mozis bịa bịa dupụta ha ha wee bata n'ala ebe e kwere ha nkwa Mozis tupu ya abịa aga oge ọnwụ ya ọ bịa gwepụta ohere ya dịka anyị ga-ego n'akwụkwọ akwụkwọ detronomi ebe ahụ ka Mozis nọ gụgharịsa ihe niile ihe ọma niile Chineke mere nye ụmụ Izrel bịa gụghachara ha ihe niile nke o mere nke ha wee mata na Chineke hụrụ ha n'anya otu n'ime ihe ọ gụrụ nye ha bụ na ihe mere Chineke jiri ghọrọ ụmụ isrel abụghị n'ihi na Chineke hụrụ ha anya karịsịa ọ bụkwanụ n'ihi na ha ọnụọgụgụ ha ọ bụkwanụ n'ihi na ha mara mma karịsịa mba niile kama ọ bụ n'ihi ọgbụgba ndụ iyi nke ọ ṅụrụ n'ebe nna ha nọ n'ihi na Chineke anyị kwe nkwa ṅụọ iyi ya ọ esi imezi ya ọ bụ ihe mere o ji lebara ụmụ Izrel anya gosi ya ịhụnanya ya mee ka ha mata na ya onwe ya bụ Chineke nke na-anapụta ha ọ bụghị n'ihi na ọ bụ n'ezi omume ụmụ Izrel mere Chineke ji napụta ha Chineke anapụtaghị ha n'ihi na ha na-edebe iwu ya kama ọ bụ n'ihi na amara ya na obi ebere ya nke o kwere na nkwa otu a ka ọ dịrị mụ na gị taa la anyị niile na-aga ụlọ ụka Chineke natakwala okwu Chineke abụghị n'ihi na ọ bụ ezi omume anyị mgbapụta Kraịst e bịara n'elu ụwa ọnwụ nke ọ bịara nwa n'elu obe ọ bụghị n'ihi ezi omume gị ọ bụghị n'ihi ezi omume m onye m kama ọ bụ n'ihi na amara ya bara ụba amara Kraịst amara jineke anyị na ịhụnanya nke Kraịst mere o ji bịa ịbịa napụta anyị ebe mmehie dị ọ bụ n'ihi na kraịst onwe ya bụ ụzọ hụ anyị anya n'ihi na akwụkwọ nsọ na-ekwu sị mgbe anyị dị na oru nke mmehie na-enupụ isi ma kraịst nwa atụrụ ahụ nke e ji chụọ àjà bịara abịa gbapụta mụ na gị ọ bụ ọnwụ jizọs kraịst mere ka anyị wee bụrụ ndị nwere onwe ha n'ebe aka ọkụ nke ekwensu dị dịka ụmụ Izrel nọ n'ebe fero nọ gị lekwa anya gị ahụ na ihe mere ụmụ Izrel bụkwa otu ihe ahụ fero nọchitere anya dịka ekwesu ekwesu ji anyị n'ime aka ohu nke mmehie taa ma kraịst pụtara dịka ọkpara chineke nke moses nọchitere anya ya wee bịa nnọpụta anyị n'aka ekwesu wee dowe anyị n'etiti ụzọ ịbịa gawa n'ime ala nke ahụ ekwere nkwa bụ nke na nke eluigwe kraịst bịa bịa gbapụta anyị duo anyị n'okporo ụzọ nke gawarala eluigwe n'ihi nke a kraịst agaghị kwa anyị aka ka anyị gawa kama ọ bụ anyị ga-agawa n'uche nke nhọrọ anyị dịka anyị ghọtara sị akụkọ nke ụmụ isrel mgbapụta ha bụ mgbapụta na-atụ aka mgbapụta kraịst e bịara mgbe onye isi nke ụgbọ nzọpụta anyị n'ezie onye nwaanyị nọ n'eluigwe ọ na-agbalị mgbalị ya niile iji hụ na agbapụta anyị n'aka oru nke mmehie ma ugbu a ndị enyi m mata na n'ime ụwa anyị nọ n'ime oru nke mmehie ọ bụrụ na ị nụghị olu Jizọs Kraịst nke na-asị gị bịakwutenụ m biko legharịa onwe gị anya na ekwesu nọ na-agbalị ịchọ ihe niile ọ gị ji kochie gị ntị eluigwe na-agbalịsi ike inye mụ na gị mgbapụta pụrụ iche nke ka nke Chineke na-agbalịsi ike inye gị mgbapụta dị iche Jizọs onwe ya bịakwara nwa n'elu mmehie gị gaa hụkwa ndị mmụọ ozi na-agbalị elu niile ịhụ na e mere arịrị ekpere gị niile nke na-ekwusi ike si eluigwe niile gbakọtara aka na-achọ ịnapụta mụ na gị n'aka mmehie nke bụ ajụjụ ahụ nke si olee ebe Chineke nọ nke bụ ha nọ ma Kraịst ma Chineke ma ndị mmụọ ozi ma mmụọ nsọ ha niile nọ na-agbalị mgbalị ha niile ịhụ na agbapụtara mụ na gị n'aka mmehie nke bụ uche nke nhọrọ dịrị gị taa kraịst agaghị ịbịa gburu onwe ya megide gị si gị ghọrọ ya n'ike n'ihi nke a uche nke nhọrọ ahụ enyefele gị aka ọ bụrụ na ị ghọrọ ịnabata ya ịbịa hụ na ọ bịala gbapụta gị biko hudata isi ka anyị kpee ekpere na ugbu a ekele dịrị gị Chineke otu i jiri mee ka anyị bịa ghọta sị na ị nọ n'eluigwe na-eme ka anyị bụrụ ndị nwere onwe anyị biko arịọ m ka ime ka anyị ghọta okwu a ka ọ dịrị anyị otu a mere anyị karịa ka anyị rịọrọ n'aha Jizọs amen chineke agbapụtawo anyị igbe ọma na-ege ntị a na-ekelela nwanne anyị nwoke onye ụkọchukwu godwin oden anyị na-asị ka udo chineke chia n'ime ezinụlọ gị ka mara chineke bara gị ụba ka ịhụnanya chineke na-erute gị nso n'ihe ọ bụla nke ị na-eme otu aka ka anyị jikwa na-ekele ndị bụrụ anyị abụọ ma SDA ụmụode ka chineke nọnyere unu ka chineke gọzie unu ka mara chineke bara anyị n'ụlọ ụba n'aha jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne anyị nwoke nwanne anyị nwaanyị rutena anyị nso na adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dọtcọm ọ kwarala ịchọrọ ile anyị n'ihe onyonyo awrnigeria asụsụ igbo awrnigeria gị tinye asụsụ igbo maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224. otu aka ka anyị jikwa na-ekele ndị bụrụ anyị abụ ụmụọka ya township headquarter district East Nigerian Conference Aba unu emeela ọ Chineke gọzie unu Chineke nọnyere unu chineke duo unu n'ihe niile nke unu na-eme ana m ekelekwa ndị mụ na ha na-arụ na adventist world radio ọmalayo jegede na ishaya zakaraya ndeewonu imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo